Thank you. ya dịrị ịnụ mma egbe bere igbo bere esi ibiri ebela paya paya ka iwu na-ekwu ọ bụ ikoro na-akpọkwa ọzọ anyị na-akpọpụ ụlọ ụnụ bịa sonye anyị na mkparịta ụka taa n'ihi na ọ dị ugbu a dịka ndị na-eso mkparịta ụka anyị na-enwe bụ izu anyị ahụla na ihe kazi nkụ si na ahịa ohe kuru bịara ọba ọtụtụ ihe anyị kwesịrị itinye ọnụ na ya a ga-akọ ole a ga-aghara ole mana taa anyị si ka anyị leba anya n'ihe mere na nso nso a onye na-anọchite anya bụ onye ozi gọọmenti etiti nke mba Amerịka batatara n'Afrịka ya ruo n'obodo anyị bụ Naijiria ma tupu o mewa njem a ka anyị nụrụ na ha ewepụla gọọmenti Amerịka ewepụla ha Naijiria ma gbara ọha aha ndị obodo ndị a maara dị ka ndị a na-enyo enyo na ndị a maara bụ ndị na-enwe mmegide ndị mmadụ n'ihe gbasara okpukperechi na okwukwe ha ya bụ ihe anyị si ka anyị tụnye ọnụ taa olee ihe nke a pụtara n'ebe ọha ndị Naijiria nọ mana ọ kacha ndị otu Kristi nọ na Naijiria makwa n'ụzọ pụrụ iche anyị nwa bụ ndị Igbo na ndị bi n'ọbụ mpaghara ọwụwa anyanwụ Naijiria nke mbụ ndị mụ na ha mụ onwe m nọ ebe a bụ ụkọchukwu Austin Chiagọrọ m Okenigbo onye ọzọ ndị onye mụ na ya nọ na mkparịta ụka bụ maazị Jeke Odeluga mma mmadụ unule anya anyị na-adị mmadụ anọ kwa izu na mkparịta ụka mana ka ọ dị ugbu a ihe emere ọgụ emere ọnụ anyị ezuchaghị oke n'ihi na ụfọdụ n'ime anyị nwere ihe ndị ọzọ ji ha mana o anyị ịga n'ihu na-enwe mkparịta ụka Maazị Odeluga na maka ndị na-ege anyị ntị mm-hmm. kedu ihe bụ ụdị achọrọ ka ndị na-ege anyị ntị ghọtagodi ihe anyị na-akpa ihe anyị na-ekwu okwu ya gịnị bụ ihe a na-ekwu na ewepụrụ aha Naijiria n'akwụkwọ dịka obodo a na-enyo enyo bụ ndị na-emegide ndị ọchịchị na-emegide ndị mmadụ n'ihe gbasara okpukperechi ọ pụtara gịnị ya bụ ife anụnwa bụ ife e, gbasalụ ndị obodo mba Amerịka ewepụtara e otu a na-akpọ US Commission on Religious Freedom ọ bụ otu gọọmenti wepụtalụ na-enwe ike wee na-adụ gọọmenti emere ka ọ dụ gbasalụ ife gbasalụ etu obodo mba dị iche iche si eme ndị okwukwe ụdị dị iche iche ọ bụrụ sọ okwukwe nke ndị nke Jesu Kristi ọ ịgba mbọ fụ na obodo ọbụla na ọ nwụrụ nke na-anọbido obodo ọbụla ndị befa ife Chineke ma ife Chukwu maọbụ ụdị ama ụdị etu ọbụla fa si wee chọọ isi wee na-afụ ife gbasalụ ife mmụọ ehe ee bụ otu nwere ọtụtụ ndị ụka na ya nwelụ ndị nwelụ ife gbasalụ e, ọ na-anụ ọkụ n'obi ịfụ na ada emegbu ndị na-eso ụzọ Kraịst ya na kwa arọ fa na-atụ alụ nene were anya gbuo ogige wee mara ife na-eme na mba ụwa niile wee na-agwa steeti dipatmenti ya bụ ndị na-afụ maka mmekọrịta obodo Amerịka na-enwe na na ndị obodo ọzọ na-enwe faduzie fọdụ na n'ụdị kedu ndị dịka aga na-enyo enyo na ya bụ mafa akwụkwọ ọtọ ọfụma mafa na-emegbu ndị otu kraịst mafa na-emegbukwa ndị ụka ndị ọzọ ma ọ bụ ndị ọzọ na-efe chukwufa etu ọbụla fasi chọọ ya bụ na arọ gara aga bụ 2020 ka etinyela naijiria na anya bụ onwe ndị a na list a na-asị na ndị a bụ ndị a na-enyo enyo ma na etufasi aga iji adụrụ mma na ifefa na-eme ndị ụfọdụ ndị na-eso ụzọ Kraịst na ọ dụrụ mma ya bụ ife etinye na eji wee tinye afa Naijiria mana um, sekretari steeti nke a bụ Blinken wee bata wee wepụ afa Naijiria mana ife anyị aghọtarozi bụ ife mere ụfa ji wee wepụ ya bụ afa ike na a na-akpazi nkata anyị ewee nwee ike tụlee ya ka anyị wee ji malụ ma ọ bụ etu ife mere eji wee wepụ ya den ife anyị nwebụ ndị ọ na-eghu ifefe anyị ga-eme ehe nke mbụ bụ na echetara m na oge onye bụ onye isi obodo Naijiria ugbu a batara ịbịara njem n'obodo Amerịka ya na prezidenti onyeisi isi ọchịchị obodo Amerịka nke pụrụ apụ maazị Donald Trump oge ya na ya nwere ọnọkọ na Washington DC anyị chetara na ndị jọnalist ndị nta akụkọ jụrụ ajụjụ oge ya na ya na-enwe pres mitin na um, Rose Garden jụọ maazị Trump si ya ma ọ jụkwara maazị Buhari ajụjụ ebubo a na-ebo gọọmenti Naijiria ọkacha mhm. gọọmenti Naijiria nke ya nwa nọ n'isi ya ihe banyere mmegide a na-emegide ndị otu Kristi na Naijiria ọ sị na ya jụrụ ya mana o doro anya na ọtụtụ ndị bụ ndị na-abanye maazị Trump aja n'ukwu bụ ndị evangelicals na ọ na-agbagoju ha anya ụdị mmekọrịta Amerịka na-enwe ha na Naịjirịa n'ọnọdụ a olee ihe Amerịka hụrụ isiokwu ihe eleghị anya maka ndị na-ege anyị ntị a hmm. ga-ajụzi m olee ihe meziri Amerịka o jiri doo ha anya na Naijiria wụ obodo a ga na-enyo enyo mere ji tinye aha Naijiria n'akwụkwọ gịnị o nwere ihe kpatara o nwere ihe ha hụrụ gịnị ka ha hụrụ mere ha ji tinye ha Naijiria ọtụtụ ife ka fụrụ maka na ị na anya ọ onye amarọ na ife niile na-agbakọ ndị niile nwụrụnụ egburu na mba ụwa niile maka okwukwefa n'ime Kraịst na adịili na ite naanị n'imefa nwụrụ na Naịjirịa hmm. fawama mkpamkpa Boko Haram na-akpa wee sorokwa na obodo si na Boko Haram bụ ndị oduchegbu pọta afa hmm. so na ama ama ife ndị afọ malụ na kam mgbe 1945 na ndị na-eso ụzọ Kraịst ekuru mmiri tọgbọ iko na Naijiria. na ọkacha na mpaghara ugwu Naijiria tụmadụ na mpaghara ugwu Naijiria ya bụ ọgbarọfagharị maka nke afọ kama na obodo ọbụla nwere ife ọ na-achọ na dịka nwoke na-achọ nwaanyị ife ụfọdụ ọgwụ ike fụ ya neghara ya anya ka ọ wee nweta ife ya na-achọ ndị Amerịka ọ bụrụfa bụ Chukwu etu ife Naijiria si kwụrụ kịta pafu na ndị ugwu ji chi mma Buhari bụ onye na-achị eebụ abịagolu mgbe nke Jonathan maka ụdị agwa ndị amị na-akpa ya bụ etufe si e, azọgbu ndị obodo ndị Amerịka wee sị mba na o mebili iwu fa ịnọkọta n'ebe ngwa agha lenye ndị ọchịagha ọbụla bụ ndị na-eji ngwa agha ha wee na-apịgbu wee na-emegbu ndị befa e wee jiri maka ya wee sị na anyị elebe Naijiria mgbe afọ bụ mgbe Obama na-achị Jonathan na-achị na Naijiria Obama na-achị na Amerịka Jonathan na-achị na Naijiria ọ bụla iwu kọngres amerika tiri a na-akpọ Lehi amendment mm-hmm. mana nwa agbadi ya bụ Trump bata wee sị mba na ya ga-elebefa ngwa agha olebefa ngwa agha ebunakwa ụfọdụ kama na nyanwa na ya bụ duka etu kọmishọna afọ si wee ukwu na ka a na-alụ Naijiria aka dịka obodo a na-enyo enyo na fam a na-emeta ndị na-eso ụzọ Kraịst prize um, um, ọfụma mana elebego gova ngwa agha mana etinye afụfa n'akwụkwọ mm-hmm. ehe so wee ruo mgbe Biden bata Biden wee sị mba na ife afụ melụ na mgbe eme ensaz na ọtụtụ ifefa na-afụ na ama nlebezifa na ama bụ ifa bụ ibuhari ngwa agha niile ọ tụrụ anya ewee ji na nke afọ mana e, ndị Amerịka si na ama na ya ememezi ka um, esi wee kwekọrịta maka maka etu si akpa agwa mm-hmm. Buhari wee jizie nwayọọ wee megiri wee sị oke na um, ka a jebe ebe ọzọ wee chọba ya bụ ngwa agha o wee gaa China ana ịma na onye gara China Amerịka abụrụ ọ chọrọ ka obodo ọbụla nọ n'Afrịka na ụka fa na-atụ egwu na China abamigo um, Afrika ime mhm. ana Naijiria so dana n'aka China na um, ọ ga-afịa arụ fada ya um, Naijiria imekọ ife ma na fanwa enwezi ndị fada ga na-eti na agwọ na Naijiria ya bụ ọya bụ iji afụ ọbịa mhm. ịna-anya na mgbe Obama nọ na ọ na-eghalụ Naijiria anya mgbe Trump nọ ọ bịarụrụ n'Afrika cha mgbe onye onye bụ sekretari of steeti ya abịarodụ afrịka ee etunwa ịghọtago na onye jele afrịka bụ ọdịkọ ngwengwe ofu mgbele nwunye sikia je afrịka ee so kịtazi ife a na-azọ bụ ka agbachibido China maka na Buhari ejirego China igo ngwa agha anụ ngwa agha niile ọ chọ ọ na-enweta na China to na uche m ọ dị nke ife eji wee wepụrụ ya bụ ife bụ ka ọ wee dị ka um, ha na-esesazi Buhari okwu hmm. ka nyanwa wee nwee ike wee manụ ya ewetinata anya ya ma ọ bụ ka o wetinata aka itinye na ndị China si ya na ihe a um, Winston Churchill si na in the game of global affairs there is no permanent friend no permanent enemy yes No permanent interest yes n'ihe gbasara mmekọrịta mba na mba na-enweghị onye wu onye iro gị fụfụrụ mhm. enyi gị fụfụrụ kama na ihe nọ fụfụrụ dam wụ ihe otu o si masị gị na otu o si masị ụlọ nke na isiokwu abụrụzie kedụzinu ihe mba Amerịka ji ekwu okwu human rights maka na ọ dịka ihe anyị na-ahụ mana mba Amerịka ma Britain ma France ụmụ obodo ndị a niile si na ha bụ major powers sọ mgbe ha na-ekwu okwu human rights mgbe ọ metụtara ihe gbasara ha Eh, eh, eh, kedu ka ị ga-esi maka kọmishọna a na-ekwu okwu ya ịhụra ndepụta ha depụtara mhm. na ha na onwe ha dị disappointed na ha enwewera nkolopụ n'ihi na na agwara steeti dipatmenti na agwara gọọmenti Biden si ya hapụ aha Naijiria n'ukwu akwụkwọ a ha gaa n'ihu wepụ ya Blake na-abịala Naijiria ugbu a na-ekwu okwu ọ dịzie ka mmadụ ndị nwere iri abụọ dịka oge Trump Trump tinyere aha ha agha Naijiria n'akwụkwọ a mm-hmm. mana na ọzọkwa n'elu ya na-eresi ha ngwa agha nke ndị Evangelical, ewu mm-hmm. ndị grassroots ya ndị na-abụ ya aja n'ukwu gwara ya gbaa ya mpempe ya ngwa agha ị na-eji resị nwoke a ndị ọ ga-eji ya eme mkpamkpa bụ ndị otu Kristi mana o ya n'ahụ kịta ka ị kwuru okwu maka na ife dị mkpa onye ọbụla na-ege anyị ntị ga-aghọta bụ na onye ọbụla nọ n'ụwa na-ene anya etu esi dịrị ya mma o nwere onye ga-anụrụ gị ọgụ ọkwọtago ọtụtụ n'ime mba ụwa bụ e, meremere n'iru gbampụtụ n'azụ ya na-emeghị anyị ahịa anyị sokwa anyị sokwa mana faso na ndị na-eme gịnị a na-ata gha na-afụghị ọnụ ya bụ onye ga-ebu ọnọlụ ọ na-egbu ọ na-egbu ọgbapụta na-achị odo egburu onye gburu maka na dịka isi kwu o nweruru onye ọgba aghara ịmụ ife na-eme na Naịjirịa ife na-eme na Naịjirịa dị ọ dị ka efifie ndị na-enye nsogbu amafa ndị a na-emegide ama ndị ọbụ ekwughị ekwughị na kọngres ndị ụfọdụ ma ndị na-akwado ndị na-enye nsogbu ama ha amafa kedu isi ife ji nkịta ọnwụ ife ị ga-ajụ onwe kamgbe afa Naijiria dị na nya bụ list gịnị mee mhm. ya bụ ị na-anya ịma na ụkwa nwa anyị na-azọ mkpụrụ ọdịda onye tinyere ha Naijiria n'akwụkwọ a bụkwa otu onye ahụ resịrị nọ na eresị ha tokanojet onye ọzọ batara onye batara si mba na anyị ga-akwụsị inye inyecha ụnụ ihe niile a gazikwara bụrụzi onye wepụkwara aha aha Naijiria n'akwụkwọ mhm, maka na ike fama na <laughs> <laughs> ya maka na fama na na na nwere ife um, na oli juru afọ mhm. bụ na afọ dị na list ịghọtago ehe fama na oli juru afọ o nwere ihe kwuru ugbu a metụtaziri ịdị mkpa maka ndị na-ege ntị ịsị na ka ihe niile si eme aga n'ụwa mhm. Onweghị mba ọzọ ga-alụrụ gị ọgụ n'ihi na mba ọbụla na-alụ ọgụ ebe maka otu o si dịrị ha ọrụ na ha enweghị otu o si metụta ha onweghị ha ga-akpachata na ya onweghị ha enwekata e ka ha bịa lụọ ọrụ n'ọgụ em ihe maka ndị nọ n'ụlọ na ndị ụmụnne anyị na nke mbụ oge maazị Trọmp nọ n'ọchịchị sị na ọ ya nwa ga-azọpụta anyị mm-hmm. mana ndị ndị so ya n'azụ na-abọ ya aja n'ukwu wuru ndị sịrị ya eresila nwoke a ngwa agha lekwa ihe ọ ga-eji ya eme mhm. kemgbe Naijiria nwetara Tucano the first delivery anyị anụbeghị na ejiri ya gbaa Boko Haram oh. anyị anụbeghị na ejiri ya gbaa bandit oh. anyị anụbeghị na eji ya gbaa eh, eh, herdsmen mhm. kama ebe anyị na-anụ mkpọtụ kemgbe ahụ ebe n'ọwụwa anyanwụ na ihe ahụ a Trump a Maazị Trump nọ ihe ga-emenụ wuo ihe na-emenụ mhm. ka ihe niile a na-eme otinye anụbela ọnụokwu ya ịbịazikwanụ na Biden eh, ihe kagodi ya mkpa ihe dịka ịkagodi ha mkpa ugbu a bụ mmekọrịta ha na Naijiria na Exxon Mobil na interest ha na ihe na-amasị otu ihe gbasara mmanụ nọ na Naijiria yes Chevron Chevron Chevron mm-hmm. eh, eh, ife niile bụ nsogbu anyị biko ọ bụrụzi ịma mbụ na Amerịka na-ego mmanụ na Naijiria kịta anyị na-egozi mmanụ mm-hmm. so ife anyị na-agba mbọ bụ ka ife bụ ife na-akpa awa amerika isi kịta bụ na Naijiria kwusa den ma na West Africa niile aghalie den ụgbọ mmiri nyabụ maritime trade na Gulf of Guinea mm-hmm. anwụrụ pii hmm? so ị na-anya ebe Blake njega efu n'ebe fafo nọ ife m ga-akpọ nọ regional powers that could stabilize those regions strategic regional powers uh, uh, ebu ụzọ wee ije ebe Kenya maka na ebe afọ ka East Africa tidoro isi hmm? Hmm. ndị Somali ndị Uganda ndị Uh, uh, Congo Burundi na Congo na Congo yes then ka ha mara ife a ga-eme maka ọgụ a na-anụ na Sudan na Eritrea ebe ebe Naijiria maka na anyị nwebụ ECOWAS ị na-anya ebe o ji eme spichi a bụ na ECOWAS o na Abuja tetin Naijiria mm-hmm. mana ọ kọkwala Naijiria ọnụ ọ jụkwala ese ife ụfọdụ tụmadụ o kwuru ife gbasalụ polis brutality mana nke polis bụ obele ife mm-hmm. ee na ịma Um, eh, eh, eh, tụnyelụ ife ndị Boko Haram na ndị Fulani herdsmen megolu mkpamkpa ha n'ugwu maka na Fulani herdsmen sokwa na ndị a gburu four American soldiers na Niger mgbe afọ Chofama mm-hmm. mana ise ka mkpa bugodu ka ka na-achọ na ka China ghara ịba Naijiria ime mana ife ị ga-ajụzi onwe bụ kedu ife Amerịka na-agbalụ mba niile maka na fama ndị fanafa na-eme maka na Buhari na ndị otu e ịma ndị be anyị na-asị na onye ala na uche ehi mhm. ka a nụrụ ọgụ 1997 wee ruo 1970 mgbe ọgụ Naijiria na Biafra da ndị Britain ifele ekwerofa ka fachọlụ ife a eme ndị Biafra so mgbe ndị naijiria bịaru, fa wee oke na afa ga-elebefa mgbọ maka a na-agba mgbọ adama onye kpụrụ mgbọ mhm. fa wee sị mba na fa ama mbụ ife ụgbọelu a ga eji bọmbụ ma faịta nke a ga-eji gba egbe n'elu maka ibulu onye ọbụla ma onye mere ụgbọ na-efe mhm. na ama mbụ naijiria ụgbọelu kama na a ga-enye ha mgbọ na ngwa agha ndị ọzọ naijiria wee sị ee fa wee fepụ pega rọshia ọ ya bụ na Rọshia wee bụ ife mig kpọọ ndị Ijipt kpọọ ndị Pakistan na afa na elebebu nyabụ plen ma efie wee nyefe ya dịka ndị na-efe nyabụ ufe ife Rọshia jetazin ya bụ na enyefe aji okwuta stil mhm. so na fanwa agbalụgo etu esi agba ndị ọcha tọd ọkwọtago ehe so fagafifu nke nke anụnwa ọga China e, jee China enwee China Nigeria summit elu ebe afọ a na-ekwuru okwu na China si na aga na-enyefe ego na yen na ọ bụrụzi na dọla pana-eji ebe a na-ebuzi ngwa ahịa na lonu ndị China ọ ya bụ ife Blinken na-ekwu mana ọkpọrọ China afa kama ọ na-atụ aka na ụdị na ndị na-abịa development mana ọ bụrụzi ezigbo development ka fa na-abịa na fa na-abịa fabịa fam um, emeghe na ụdị alụmanị na ndị Amerịka na ịbịa na anyị eme ya dịka nwa mmadụ o nwerụrụ development Amerịka mere n'ala Igbo ghọta na ya nnọọ ife ya na-emefu bụ onye ọbụla na-achọ afịa onye ọbụla na-achọ nke so ife dịla ndị ndị ndị ndị na-eso ụzọ Kraịst ndị Kristian bụ ịgba mbọ zọba onwefa ya bụ na nke ahụ nke ebu abụbatazi anyị n'otu akụkụ anyị chọrọ m chọrọ ka anyị tụnye ọnụ maka na asị onye a na-azọ onye a na-azọ azọ na-ebugodi ụzọ azọwa onwe ya ihe m ji ekwu ihe a maka na anyị hụrụ mgbe a na-eme ntuli aka ọchịchị na nke Amerịka ndị isi ekwe ebe a ga-atụnye aka n'ebe onye ga-enyere anyị aka na onye na-agaghị enyere anyị aka anyị mm-hmm. na chetara m na ọtụtụ nkata anyị kpara n'ikoro anyị si unu echekwala na o nwere ihe onye ọ bụla ga-emere anyị mm-hmm. n'ihi na ndụ anyị nọ anyị n'aka mm-hmm. ọganihu anyị nọ anyị n'aka mm-hmm. n'otu aka ahụ ị nwere ike sị anyị na-anwụ anwụ Igbo na-anwụ anwụ ọ nọ anyị n'aka mm-hmm. ma na-ekwu okwu ihe gbasara ndị otu Kristi dịka gbasara na Naijiria bido na ugwu ruo na ndịda ruo na ọwụwa anyanwụ Naijiria mana ka ọ dịgọdị ugbu a anyị bụ ndị Igbo olee otu o si anyị kemgbe mana anyị legodo anya na afọ 2018 I think hmm. bụ mgbe ndị Fulani herdsmen bịara na Benue hmm. n'isi ụtụtụ ebe two Reverend Fathers na-ege ikwu mas lee ụkọchukwu abụọ gbagburu lee mmadụ igwe mmadụ ndị bịara mas Mọne mas gbara ọtụtụ n'ime ha mm-hmm. mmadụ iri na atọ mm-hmm. ndị Bishọp Naijiria gawara ihe a na-akpọ ad mitin na Vatican ha na Pope ha nọ na mitin ha nọ n'ọgbakọ ahụ ọgbakọ alimina ahụ ha na Pope nọ mgbe e liri emere olili ndị ahụ ndị herdsmen gburu na Benue onyonyo ya ka egosiri ebe niile Masteria. ihe ahụ wụ ohere ndị bishọp Naijiria nwere ịgba mbọ tinye ọnụ n'okwu ọ naanị ịlaghachi na Naijiria etinye ọbịa kama asị kemgbe ebidoro ihe gbasara okpukpere ndị otu Kristi ihe si ike ọ bụrụ na ụnụ nọrọ na Antiọk Masedonia ihe si ike ndị Antiọk akpọwa ndị nọ Jerusalem ndị nọ na Jerusalem mgbe ihe siri ike akpọwara ndị otu Kristi na Antiọk kpọwa ndị nọ na Kọrint ka ha tụtụ ego ego ji nyere ndị agụrụ ọ na-enye nsogbu na Jerusalem mhm. ndị nọ ndị nọ na Macedonia si kpọọ Pọl si ya come over to Macedonia and help us mhm. olee ihe iji kan enwere kan na Naijiria enwere US na ya e nwere Nigerian Catholic Bishops Conference o nwere oge anyị nwere nkata n'ikoro ọ dị ka afọ gara aga ekwutere m okwu ihe otu bishọp America jụrụ m si, kedu maka ndị bishọp Naijiria gịnị ka ha chọrọ mhm. maka asị onye a na-agbara agbara na-eji aka agbara onwe ya mm-hmm. onye a na-eduga na-amaghị ebu ụzọ ilo mm-hmm. maka na ịma na ọdụ ka ife akwụkwọ nsọ kụzikwuru anyị ọrụ Jizọs jekwudoro onye isi onye isi o nwere onye agha afọ onye isi ma na onye akpụrụ isi mm-hmm. o wee na-ajụ ya ya nwoke ife ịchọ ka mmeli <laughs> ịghọtago <laughs> always said that I may see my sight. nye ọbụ Jizọs kụziri anyị ife na nke afọ na ị ga-ayọ ị ga-ekwu ka ọ dị ka e wee nyere gị aka nyenwa onwe ị ga-asị na Jizọs ịfụrọdụ na onye a na o kpuru isi ka efi na-ajụrụ ya ka efe ọchọ nye nwoke biti aka ka ọ fụ ụzọ nke ewepụgodu nke a o ife ọzọ no ọ si nwoke kedu ife m ịchọ ka m meeli ada ama ama Igbo gee ntị n'anya anyị dị ndụ tata bụ ọtụtụ n'ime anyị dị ndụ tata so ya mgbe a nụrụ ọgụ Biafra ọ bụ ndị ụka Kraịst zọrọ anyị ewerụba Caritas werụba World Council of Churches onwere anyị afọ ọtụtụ ụlọcha ọ ndị rolu ntutu ha femenụrụ ụdị ife a ọzọ ndị nzukọ kraịst n'ụwa niile emenụrụ ụdị ife a ọzọ na gọọmenti si na red cross ama mbata onwerọ anwa na onwefe enwerọ femenụrụ ụdị ife a fa wee bido tụba alụ kedu ife ga-eme ndị Presbyterian chọọchị Kanada si kaba gote ụgbọ ufe ndị skandinavia si kaba tụta ego kaba weta ndị gị anya ụgbọ ufe e wee megide ife a megide ịma akwụkwọ na ndị otu Kraịst kpokọbalụ ifefe kpọrọ Joint Church Aid mana ife a na-akpọ ya JCA Jesus Christ Airline nakọtasịa ma nni nwe efe ma ọgwụ fa ụgbọ nke fa na-akwụ ndị pilọt ụgwọ wee wee na-ebubata ya na nzuzo n'uli onwero gọọmenti bụ for years adịghịkwụzi Holy Ghost Fathers ji welu maka na ha nwa bụ ndị Irish maalụ ụfọdụ politicians America bụkwa ndị dị na-eso ụzọ Kraịst bụ ndị Irish wee takịlịfa the Kennedys wee takịlịfa na-asịba nnekwa na ebe na-egbu na ebe ndị Igbo ndị ndị ụka na ife ndị a na-eme na ọkwọ jihad ka ha bụ bịa kama wee welu wee so Nixon The most powerful lobby ndị Biafra nwere bụ through the church. The most powerful helping hand they had was on the church to wee zupụ foto izizi ezupụ ụmụaka kwachakọnaya Nya bụ anyị lụzọkwuo ọkụkọ si na ya ma lụzọ onye kwụlie ọdụ n'udu mmiri anyị lụzọ ndị kwụlọ ya ọdụ n'udu mmiri ọ ga-afịala ya arụ nke anyị nọ na-emekwa maka na ife a na-ekwu na ndị nzukọ Kraịst zụrụ ụwa niile dịka isikwu Fada Okigbo elu efu na Vatican na enwere ndị Igbo na ya ọ na-ekwentị ka agha akpụfa nke a bụrụ ọ bụrụ na ị ga-asị ka ị kọwala ife niile mana ụbọchị ndị be anyị kuni wee kpọkue Pope Francis ma ọ ya nwoke bịakere ka isoro wee fụ ife na-eme ndị otu na Naijiria ọ bịa Naijiria ịfụfụ ka ife ga-esi ife chifte maka nwoke ka esi ekwu okwu ọ maka esi alụ ife aka ọ lụrụ agha aka ụwa niile agbagharịba na ekirikiri etu a ka ọ dị ndị evangelical etu a ka ọ dị ndị Anglican were gbazie na Canterbury nwee Chineke fama nge ntị mana ịkpọlụ ndị episkopal na Amerịka kpụ ini ya kpọlụ ndị evangelikal tin ya onye ọbụla eme gịnị apụta maka na o siri ọ dị njọ bụ ife na ọ bụrụ gọọmenti ga-alụ ya gọọmenti e, gọọmenti e, enyerọla ya aka gọọmenti Amerika enyerọla ya aka gọọmenti Briten enyerọla ya aka ọ nwere gọọmenti nyere ndị Biafra aka ọ ndị ụka nkịta anyị nwere onwe anyị nwee ike ikwunwu okwu baa mba na ife gbasalụ ife na-eme na naijiria mana onye ọbụla mechiri ọnụ ife ifefe ji mechizi ọnụ amarọ m ebelebe na-egbu unu na-asị na ndị Amerịka eh, US eh, eh, US Commission of International Religious Freedom na-ewepụrụ afọ Amerịka Naijiria na ya kedu unu etili afọ Naijiria na list ọbụla na-asị na afọ na-eme njọ inunugo ka ndị ụka gbakọtọrọ ọnụ ndị kan niile bata site ife a Naijiria gọọmenti ife a ndị Naijiria gọọmenti gbadoro ndị Fulani a na-emebi ụlọ ụka onwero nke fa lụzi ọbịa nwere ndị emerụrụ arụ pati na anya ọfụma ndị na-eso ụzọ kraịst nọ na gbara ọsọ be ha n'ọzịa na intanali displaced camp ebe a agụụ na-agụ bufa kwacha ọkọ na anya bufa onwere na-elefe anya gọọmenti na anya ọfa bụ ndị a na-atụrụ bọmbụ afụ ahụrụkwa enwere nke ejere tụọ ndị IDP bọmbụ ụkasa ndị mmadụ ahụ ya na ihe anyị na-ekwu ihe anyị ji ekwu ihe a nkata ndị anyị na-akpa bụkwanụ na n'eziokwu eziokwu isiokwu anyị ebe okwu anyị hibere isi ka o si metụta ka o si emetụta anyị dị ka ndị Igbo mana ka anyị bụ ndị Igbo anyị nwekwara ihe jikọrọ anyị na ndị ọzọ ajụjụ abụrụzie mana a sị agụchaa na nne agụọ na nna abịakwanụ na ihe gbasara ma ọ bụladị abịa n'ihe gbasara okpukperechi a na-ekwu okwu ya ndị otu kristi na Naịjirịa ndị bụkwana ndị anyị isi bụkwanụ ndị Igbo na ndụmọdụ anyị na-enye kemgbe anyị na-enye n'ịkụrụ abụkwanụ na nke mbụ na anyị ekwesịghị anyị e, abata n'ihe gbasara omenala na ejirimara Igbo anyị na-ekwu na anyị ekwesịghị iji okpukperechi na-emebi ihe ejirimara ihe ihe ejirimara anyị nke ahụ otu mm-hmm. nke ọzọ abụrụ na ka anyị kwụ ha bụ ndị Igbo anyị kwesịrị ịma na ọnọdụ anyị ka dị njọ karacha ndị ọzọ Oh. n'ihi na ihe niile na-eme n'ala Igbo taa lekwala ntuliaka ọchịchị emere na Anambra ụsụ ndị uwe ojii ezipụrụ Anambra ruru 34% of the Nigerian police force was deployed to Anambra ma anyị na-ekwu okwu obodo a vast area na a nation obodo a na-enwe nchekwa ewere 34 pesenti 34 iri atọ na anọ ndị uwe ojii kpụrụ ha kpụbata ha na Anambra ihe na-eme n'Imo mm-hmm. ọ na-eme n'Aba ka ọ na-eme ebe niile were trela Dangote dọchie ebe niile mmadụ aga ahụ ụzọ o si aga ala Igbo bụzi an occupied territory oh. mana a na-ekwu okwu asị anyị nwere ndị ọchịchị ọdịnala anyị nwere ndị bishọp ọ ndị Igbo leaders ndị bishọp na ndị ọchịchị ọdịnala na ndị iwu ndị gara isi ka a na-ekwu okwu maazị Nnamdị Kano si kpọnye ha Nnamdị maazị Nnamdị Kano? mana kemgbe ihe niile a nọ na-ada anyị na-etila na-akpọsi tụnye na ihe a ọnụ ka ọ ghara wepụ ka e nwee ike wepụ aka onwe n'ofe mm-hmm. ngwa ụna anyị ha eje n'ogbe ịhụ ebe ha na Buhari sịrị foto dịka ebe ụmụazị igwe efere na-arịọ nna ha ukwu arịrịọ ugbu a ka ọ sịzi ha ee na ya ga-eleba ya anya gbara oh. mkparị bụ ịhụzie ndị wu ndị wu ndị kwesịrị ndị ndu anyị hmm. kwesịrị ịkụrụ chịm dịka osisi ọjị hmm. guzozi n'ihu Buhari dịka ụmụazị hmm. ọ dị emeriri emeri na ya ga-enebi ya anya isi ịma na fancha bụ ọya bụ isikwanụ nkwue um, ndị be anyị ghọtara etu sistem a esi anyị makụrụ na anyị na-eme presidential sistem ya aghọtara ya mm. anyị ka na-akpa e, agwa dịka ndị nọ na military dictatorship mụ atarụfụ ụta maka na e, ọtụtụ n'ime anyị ọsọsọ ife anyị gbabụ soja kamgbe anyị eji mụọ anyị mm-hmm. ma soja yi e, e, uwe ndị amị ka soja yi agbada soja na soja mhm. maka na a na-elofu na-asị ọ bụrụ obodo a ka efe ga-eme ịma na ofu onye sinetọ na Amerịka nwee ike ịma ife dị gọọmenti mkpa ojituwe gọọmenti narị si nakwa ifo nkata a na-akpa na achọ ịkpa na sineti na agha akpịa ntị na-akpa nkata gbasara ajụjụ ajụ maka nwa amadi bụ kọnstituenti ya ịghọtago mm-hmm. maka ọ bụrụ na ndị Igbo ọ bụrụ na ndị Igbo nọ na haus nọ na sineti ọ bụrụ na ha so kweta na ọnọdụ maazị Nnamdị Kanụ nọ na ọ nwezi ka ọ dị fe wee zie ozi na ewee na-agwa prezident na-agwa ndị sineti libia na eh, sineti House leader na Senate president ee eh, nwoke ee eh, ma ya ma nsozi na-anọ nzukọ a genye ma akpalụ nkata gbasara ife a ụmụaka na-ekwu enwee constitutional crisis ọ ka esi eme ọ ka esi eme demokrasi ọ bụrụ ịnọkata ije welụ pawa ma ọ bụ inye pawa to onye ofu onye pawa onwerọ gwa m under any kind of presidential system of government onwere ife prezident ọ ga-eje gwazi ọ bụrụ na prezident ga-agwa the executive branch ga-agwa the judiciary ifefa ga-eme then you don't have a government you don't have a democracy that's dictatorship ọ dictatorship <laughs> ana na ife Blinken na won na Afrịka na dictatorship na kuz um, echigago mm-hmm. maka afọ ife alụ afọ ife na-agana ịghọtago mm-hmm. <laughs> mana oge ụfọdụ ndị be anyị mụrụ amụrụ mana a na ọkwa na ya ụsụgbakwọ ehe mana ị na-anya ịfụ na <laughs> ifeleme maka na onweroli ebe anyị nwere ikike anyị egosiri ya ịghọtago mm. maka ebe anyị nwere ikike bụ na the People's House mm-hmm. na Congress maka abụ na agbakọ APC nwere ndị Igbo na ya PDP nwere ndị Igbo na ya YPP nwere onye Igbo right mm-hmm. abata asị na kezi ndị asị na ndị na ndị South East amakwọ ndị South South nwere ike sị na ba esoro ya hapụwa ndị Middle Belt nwere ike si mba na etu ọ na etu a sị ife a ndị a na-ekwu maka ya because na fama na abụ na akparọ maka onye a na ike n'ichi olufa kpọ mhm, mhm. ndị Yoruba nwere ike si ndị South West sị na ife a na-ekwu tikpaa ya unu abụrụ ijekwu ofe onye ị na-asị anya ya jee rapụ ya ọ ya jie ndị jie bụ judiciary bọ ọrụ na kọt ka ọ nọ n'ala kwesịrị ịbụ nụ ihe o kwesịrị ịbụ mana nkata eh, eh, bụkwarụ na dịka m sikwara kwuo na mbụ ebido n'oge chụwa ewu ojii tupu itiri gha akpị chụta mhm. tota ya maka na jijie nyewe mhm. nsogbu kedu nnukwu ewu na ndị okenye nọ n'ụlọ nwata ewu na-amụ n'ọbụ mhm. ihe nwa amadi a maazị nnamdi kano nọ na-eti mkpu ya ọ ọwụwụ ihe e na-enwebeghị onye hụrụ ya mhm. maka na emechaa ihe a ọtụtụ ndị ga-asị ah, uh, the world is watching the world is not watching They are not they don't care <laughs> they are still ha na-ahụ mm-hmm. mana o metụtanwụ ha n'ala mm-hmm. ada akpa nkata unu na Amerịka ka ngwa ede na mfu news by ebe mm-hmm. o nwere onye ma ịma nke karịsị ma mụ o nwere ofu nwa amadi eh, Jimi eh, Kimmel mm. ọ na-eme ọ ndị na-eji egwuregwu akpa amụ yes o nwere kwaje na street wee jee tinye ofe onye mikrofon n'ọnụ wee si ya nwoke na o nwere somebody ha kpọrọ afa si na na onwe ebe a kpọrọ ya kama na aka nsogbu gị maka na ọ si na Afrịka is not a country ya o bilivu na ife onye akwụ dị njọ si ya yes na ọ dị njọ na o kwesịrị ikwu n'ife afọ because na asị akwue na ya ma na Afrịka bụ a country <laughs> ehe bikọsi oke ka a ga nọọ rekọd kee na afrịka bụ kọntrị so ọ bụrụ ifefe ji amụfa na-amụ ma kwusi na onye akwụki something ehe wee ifu mmadụ ọ na-edifendị onye abụ ma ọ na-asị mba na ife onye akwụ adọrọ mma mana ọ jọs ka ngwa unu ndị na-ege anyị ntị ọtụtụ n'ime mmadụ amarọ ebe Naijiria dị ka ka esi eje ana ịghọtago ee ọ dị mkpa na anyị nwabido ee eh, malụ na ọ bụrụ na ya zọrọ onwe anyị o onye ga-eme gịnị o ga azụ anyị ọkacha na kọngresị nke e nwere na Amerịka ugbu a mhm. ọtụtụ ndị nke a sị na ha bụ ndị ji okpukperechi hiwe isi mhm. na Republican Party they are filled with ignorant people mhm. amara aka nri ha na aka ekpe ha amaradị na nwere ihe dị iche Texas na amaradị na Texas wụ steeti n'agbanyeghị mana ha bụ ndị Amerịka ma ọ fọzikwa oh. ị na-ekwufe ekwetagodu na anyị nwebụ ndị isi ojii tụọ aka ya bụ ụka n'ebe a na ụka anyị na-aka n'ọba um, n'obi <laughs> anabatarọ ndị ojii dịka ndị kọnzavetiv ịghọta anabatara ndị Mexico dịka ndị kama na eru oge a ga-atụ vootu asịghị na ịgbanye na-agụ baịbụl mana paga nọ nzukọ beje nọkwa nzukọ sọ ha ọnwa ife na-ekwu gbasalụfa fa na-ekwu sọfa ehe a sị ka a kpaa nkata gbasara unu fa atụ weji na-efe ifefe na-eme na e, obodo a a sị ka akpa nkata etu mmegbu niile ndị so wee wee ndị so na um, mgbe Amerịka na-apụta nya ndị a na-akpọ founding fathers mhm. etu esi megide ndị eh, native America. na etu esi megide ndị ojii mhm. mbasị mba mba mba mba mbasị akpani ya na ọ na-eme onye ọbụla ọ dịzịa ka onye ọbụla eso na na fanwa bụ ndị ọcha na ọ bụrụ ha gbalụ ndị be anyị oru asị ọkwụ na ọzọ gbalụ oru na a na-asị ka akpa na ọ wee fe emelụ ndị Afrịka bịara ebe a na-adịrọ mma anụ ndị ụka so na ya pasi akpana ya to ka akparọ m ife dị ịlụfa bụ fana ndị isi ojii n'obodo a ọ bụrụ gị bụ onye nọ na imirikiti mail ka ha ga-eje kpa maka ọ gbasara gị mm-hmm. ya na ka a na-ekwu okwu Igbo liders mm-hmm. maọbụ ndị bishọp maọbụ ndị politishans maọbụ ndị eze ọdịnala mm-hmm. ara ebidola tinyewe ọnụ n'ihe gbasara maazị Nnamdi Kanụ mana ihe na-enye anyị nsogbu bụkwanụ na eleghị anya nwoke a bụ Buhari nwere ike si mgba ka ya menyere ha nke ahụ ngwa na m ụnụ ya mana achọghị m ịnụ mkpịsị m ọzọ mana ihe ahụ mere Nnamdi Kanụ ji ebe na-eti na-akpọ ọ ga-akwụsị elee ihe unu ga-emezi oleezi ihe ọwụzi ihe Igbo ga-eme ga-enwe ike hụ na ihe ahụ nwoke a ji na-eti na-ebe na-akpọ belatara ghara ịdị na-emekwa hmm. kedu ihe ọzọ a ga-eme a ga-asị mmegide a na-emegide ndị Igbo na Naịjirịa na-ebelatara lee ihe na-eme ndị Naijiria nọ na South Africa ndị hmm. Naijiria nọ na India ndị Naijiria nọ na Malaysia Nigerian gọọmenti gọọmenti Naijiria anaghị atụnye ihe ahụ okwu ndị ọnụ oh. ma ihe kpatara ya ọtụtụ oge na emeghasị gị na anya mmiri na dem let dem deal with it Ka a na-asị na gọọmenti Naijiria anaghị enyere na e, ndị obodo Naijiria nọ n'ije anaghị ekwuchitere ha ọnụ anaghị agbachitere ha atụtụ anaghị eleba anya n'ihe gbasara ha ọ bụ n'ihi na ndị Fulani na ndị Hausa nọrọ anaghị eje ụzọ ije ndị na-apụ mm-hmm. eje ofesi ụmụ Igbo ndị na-azụ Hmm? fanọ na hmm? ebe gọọmenti fana ezugharị ezugharị na-epigharị epigharị hmm? onye fulani bịa Chicago ma ọ bụ onye Hausa bịa Chicago Oje a na-agbalị ụgbọ ọbata ebe a egori unu ebe ọ ga-anọ unu agha afụtara ya anya kwụgharị ụgwọ akwụkwọ ogolu moto oyi na-eji eji ana ọlụsiri o mesiri ife ọ na-eme echi ihe ọgbakwa ụgbọ na maka ọkwa ọ ga-anọ adịgo ka ka ọ ga-esi nọ nwee nsogbu ị na-ekwuru okwu ikwuchitelu ndị Naijiria nọ na mbụ ofesi ọnụ ifụkwuelu ka esi eme ndị be anyị ndị ka ị gbalụ paspọtụ ị ga-akwụkwọ ụgwọ ya ọkwa ka ị wee nwee ike iji wee na-ana ụlọ agara m ije nke m kemgbe Febrụwarị aka na m eche paspọtụ ije Febrụwarị nwa paspọtụ nwa m nwaanyị aka na-achị omega arụ ịtọ eme paspọtụ paspọtụ a na-eme ebiribiri mana a sịva jidezie paspọtụ na onye na-akọzi ya ọ bụ visa nwanya na-akụzie maka na iji ya bụ grin wi grin nwezikwu ka ọ dị mana ife ka mkpa bụ ka anyị ghọta na ọsọ anyị na-agba ọbọkwọ nke nwaanyị na-agba achịla n'aka ọ ọkụ nwata na-agba anya. ife na asị ee eh, ife o dị mkpa ife a ndị Igbo leaders na-ekwu maka Ndị Kanụ ụbọchị afọ ejidelie ọ dị iche mm-hmm. nke ọma mbụ izizi ọ bata Naijiria nke a bụ nyanwa chọrọ okwu wee bata mana nke eje na Kenya wee jee pili ya ụbọchị afọ nnụrụ ya arụ nwụrụ m ife arụ ji nwụ m bụ na ka mụnwa na onwe m ka anọ m na Amerịka ebe a ma dịka onye Igbo efi ọ dị nke ọmụ ka eji kpara aka Igbo niile hi represents us dịka anyị kwuru na n'oge ahụ us he shows the predicament of ndị Igbo ya bụ na aka jila anyị nkali ya na ọ bụrụ na anyị enwere ike iwepụta onwe anyị na ya ya zọpụtaworo onwe anyị na ya nyanwa nyanwa abụrụ ife nlekwasị anya onye onye Igbo megharịasị ya ọ dịka ịchọ ka ịdịka ya ikwuru asị nwoke ọ dịka ịchọ gị ka eme ka esi m onye a ya nke a mere na nwe ike onye Igbo ọbụla ebe ọbụla ị nọ mgbe o ji gụfa ewepụta ego dịka ndị onwe ndị wepụtara ego dị na ha na onye chọtara ahịa ma onye ga-agwafe ebe na ha ga-enye e e e ya ego ewepụta ego eje kpara aka um, <laughs> ndị na-ege anyị ntị uh, nkata anyị bidoro ịkpa ya n'isiokwu anyị taa bụ na gọọmenti Amerịka mba Amerịka wepụrụ aha Naijiria n'akwụkwọ ebe edenyere aha obodo ndị a na-enyo enyo ihe gbasara imegide ndị mmadụ n'usoro okpukperechi ha mhm. anyị eburula nkata bubata ya otu o si metụta anyị dịka ndị sokwa bụrụ ndị okpukperechi ndị otu Kristi na Naịjirịa nakwa otu o si metụta anyị dịka ndị Igbo ọ bụrụ na unu gere anyị ntị nke ọma otu ihe anyị kwesịrị ịtụba anyị na ntị bụ na onweghị onye ga-alụrụ anyị ọgụ onweghị onye ga-azụ anyị ndụ na onye a na-agbara agbara na-eji aka agbara onwe ya na onye chili aka elu daa olulu chili aka elu a ga-agụpụta ya anyị ekwesịghị iwere obi tụkwasị na mba ndị ọzọ n'ihi na ndị mba ndị anyị na-atụkwasị obi na ha na ha ga-azọpụta anyị adịzikwa ha ka sochie egwu ma ha bụ demokrat ma ha bụ repọblikan Igbo ndụ anyị nọ anyị n'aka <laughs> ihe aka anyị kụtara ka anyị ga-eri anyị mezienụ obodo anyị mezienụ ọnọdụ anyị <laughs> n'ihi na o nweghị onye ga-azọpụta anyị hmm. nzọpụta anyị nọ anyị n'aka a ajụwa nkwụ kapịwa ọnụ mbopụ ya eruola ndewonụ ndị na-ege anyị ntị aha m bụ ụkọchukwu Chiagọrọm Oke Igbo. onye mụ na ya nọ na mkparịta ụka taa bụ Maazị Keke Odeluga igbo mma mmanụ hmm, anya dị unu jisie na ike amaka ọjọ ọ ga-adị mma ụmụnne anyị ndị ka ọzọ na-esoghị anyị taa maazị Ejike Ọbasa na maazị Oke Ụkachukwu na Ike nke Chukwu ga-eso anyị na mkparịta ụka n'izu na-abịa abịa hmm. ka ọ ndị na-ege anyị ntị onye nwere ike nụ ihe anyị na-akpa ya jee kọsara ndị ọzọ gị na ndị enyi gị gị na ndị ezinụlọ gị nwekwara ike tinyekwa ọnụ na nkata otu ọbụla o si dị anyị nakwa na pọdkast igee ya gechaa ya onwe ihe ị chọrọ ikwu itinye ọnụ izi anyị ozi na Fesbuk Igbo Heritage Institute chọọ ya ebe ọla ị ga-ahụ ya ịkụrụ mkparịta ụka na asụsụ Igbo ka ọ dịwazienụ Igbo ndị ọma na-ege ntị ụbọchị nta ka anyị chụọ ọnụ owere ya dịrị ụnụ mma